isiokwu a na-amụ amụ nke iri anọ na asatọ a ga isi isiokwu a n'izu malitere na Jenụwarị 22 ruo 28 ka obi sie gị ike na Jehova ga-enyere gị aka mgbe ihe siri gị ike amaokwu akwụkwọ nsọ si nweta isiokwu a dịkwa na ike n'ihi na m nọnyere unu ọ bụ ihe Jehova nke ụsọ ndị agha kwuru ha gara isi abụọ amaokwu anọ abụ nke otu narị na iri na asatọ nyere anyị aka ka okwukwe anyị sie ike ihe isiokwu a na-ekwu e wepụtara isiokwu a ka ume ka obi sie anyị ike na Jehova ga-enyere anyị aka mgbe ego kọrọ anyị mgbe ọgbaghara dị ma ọ bụkwa na mgbe a na-emegide anyị maka ozi ọma anyị na-ekwusa paragrafụ nke mbụ na nke abụọ ajụ nke a olee otu ihe na-eme n'oge anyị a si yie otu ihe si dịrị ndị Juu si Babilọn lọta Jerusalem ajụ nke bi kọwaa ụfọdụ nsogbu bịara ndị Juu e nwere mgbe ị na-echegbu onwe gbasara ọdịnihu o nwere ike ịbụ na enweghị ezi ọrụ ya na-echegbu onwe gbasara otu ị ga-esi na-egboro ezinụlọ gị mkpa ha ị nkwara ike na-eche gbasara ndị ezinụlọ gị ma ọ bụrụ na e nwere ọgbaghara n'ebe unu bi a na-akpagbu unu ma ọ bụ na a machiri ozi ọma anyị e nwere nke bụ nsogbu gị n'ihe ndị a ọ bụrụ otu ahụ ịmụ gbasara otu Jehova si nyere ndị Izrel aka mgbe ụdị nsogbu ahụ bịara ha ga-agba gị ume ndị Juu ndị biri na Babilọn na ndụ ha niile ga-enwe ezigbo okwukwe ka ha nwee ike ịhapụ Babilọn bụ ebe ihe niile zuru ha laghachi n'obodo tụrụ ime ha na-amachaghị oteekwa aka ha lụtara ya amalite isiri ha ike igboro ndị ezinụlọ ha mkpa ha e nwere ọgba aghara n'ala eze ukwu Peshia mba ndị gbara ha gburugburu a na-emegidekwa ha ihe a mere ka o siere ụfọdụ ndị Juu ike iwere ịrụghachi ụlọ nsọ Jehova ka anyị kacha mkpa na ndụ ha n'ihi ya n'ihe dịka n'afọ 520 tupu oge ndị kraịst jehova zigara ndị ama ya abụọ bụ ha hagai na ya ka ha gaa mee ka ọ gụsiwekwa ndị juu agụụ ike ịrụghachi ụlọ nsọ jehova dịka anyị ga-ahụ ume ndị ama ndị ya gbara ndị juu bara ezigbo uru ma mgbe e obere ka ọ bụrụ afọ iri ise gachara ọ dịkwa mkpa ka a gbaa ndị juu ahụ ma ọzọ ezra bụ aka ochie na idepụta Mozis si babilon lọta jerusalem ka ọ gbaa ndị chineke ume were ofufe Jehova ka ihe kacha mkpa na ndụ ha ihe dị n'igbe sịrị oge ha Hagai Zekaraya na Ezra afọ 537 tupu oge ndị Kraịst ndị Juu mbụ laghachiri Jerusalem afọ 520 tupu oge ndị Kraịst ha Hagai na Zekaraya bụra mma na Jerusalem afọ 515 tupu oge ndị Kraịst arụchara ụlọ nsọ afọ 484 tupu oge ndị Kraịst Esta gbachitere ndị Juu mgbe eze Zasis nke mbụ ya bụ Ahasuerọs nyere iwu ka egbuo gbuo ndị Juu niile afọ 468 tupu oge ndị Kraịst Ezra na ndị nke abụọ si Babilọn na-alaghachi Jerusalem afọ 455 tupu oge ndị Kraịst arụghachiri mgbidi Jerusalem ihe edere n'igbe agwụla paragrafụ nke atọ ajụjụ olee ajụjụ ndị anyị ga-aza otu aha mma ha Hagai na Zekaraya gburu nyere ndị Chineke aka n'oge ochie ịtụkwasị Jehova obi na oge a na-emegide ha o ike ime ka obi sie anyị ike taa na Jehova ga-akwado anyị n'agbanyeghị nsogbu obi ara anyị ilu isi iri abụọ na abụọ ma okiri na itoolu sịrị m na-eme ka ịmụta ihe taa iwe tụkwasị Jehova obi ka anyị na-eleba anyị n'ihe Ezra mere nakwa na ozi Chineke ziri ha Hagai na Zekaraya ka ha zie ndị Izrel anyị ga-aza ajụjụ ndị a olee otu ihe isi ike si kpaa ndị Juu aka gịnị mere anyị kwesịrị iji were ime uche Chineke ka anyị kacha mkpa na ndụ anyị mgbe e siri anyị ike gịnị ga-enyere anyị aka ịtụkwasị Jehova obi mgbe e siri anyị ike otu ihe isi ike si kpaa ndị Juu aka paragraf nke anọ na nke ise ajụjụ olee ihe nwere ike ime ka ndị Juu ghara iji nụ ọkụ n'obi rụghachi ụlọ nsọ ahụ mgbe ndị Juu si Babilọn lọrutere Jerusalem enwere ọtụtụ ọrụ ha ga-arụ ha rụghachiri ebe ịchụ àjà Jehova ozugbo ma tọọ ntọala ụlọ nsọ ma n'oge na-adịghị anya ha kwụsịrị ịnụ ọkụ n'obi n'ọrụ ahụ n'ihi gịnị ọ bụ n'ihi na ewepụ ịrụghachi ụlọ Jehova ha ga-arụ ụlọ nke ha rụọ ọrụ ugbo na-akpakwafe ezinụlọ ha ihe ọzọ bụ na ndị iro ha na-emegide ha na-agbalịkwa ịkwụsị ha ịrụ ụlọ nsọ ahụ ihe ọzọ kpara ndị Juu ahụ lọtara aka bụ ụkọ ego na mgbanwe ọchịchị ọ bụzi ndị Peshia na-achị obodo ha mgbe eze Peshia bụ Cyrus nwụchara n'afọ 530 tupu oge ndị Kraịst onye nọchiri ya bụ Kambisis gara lụso Ijipt agha mgbe ndị agha ya na-aga Ijipt ọ ka bụ na ha gwara ndị Izrel ka ha nye ha nri mmiri na ebe ha ga-ebi ihe ndị a mere ka ihe sikwuru ndị Izrel ike mgbe Darius nke mbụ onye nọchiri Kambisis bidoro ọchịchị ya e nwere ọtụtụ nsogbu ụfọdụ ndị nupụrụ ya isi enwekwa ọgbaghara na alaeze ukwu Peshia ihe ndị a niile mere ka ọtụtụ ndị ahụ si Babilọn lọta na-echegbu onwe ha gbasara otu ha ga-esi na-egboro ezinụlọ ha mkpa ha o mere ka ụfọdụ ndị Juu chee na oge agha abụghị oge ha kwesịrị iji rụghachi ụlọ nsọ Jehova paragraf nke isii ajụjụ dịka kwuru na zikara isi a na amaokwu isii na asaa olee nsogbu ndị ọzọ bịara ndị Juu olee okwu otu Zekaraya si mee ka obi sie ha ike Zekaraya isi anọ okwu isi na asaa sịrị ọ sịsịrị m Jehova gwara Jerubabel sị ọ bụghị igwe ndị agha ga-eme ihe ndị a ọ bụghịkwa ike mmadụ kama ọ bụ mmụọ m ga-eme ha ọ bụ ihe Jehova nke ụsụ ndị agha kwuru nnukwu ugwu onye ka ị bụ ị ga-abụ ala dị larịị n'ihu Zerubabel ọ ga-ewepụtakwa nkume ga-adị n'elu elu mgbe a ga na-eti mkpu sị ọ mara ezigbo mma ọ mara ezigbo mma ewepụ ụkọ ego na ọgbaghara nsogbu ọzọ ndị Juu nwere bụ na a na-emegide ha n'afọ 522 tupu oge ndị Kraịst ndị na-emegide ndị Juu mere ka ndị ọchịchị Peshia machie ha iwughachi ụlọ nsọ Jehova ma ya mere ka obi sie ndị Juu ike na Jehova ga-eji mmụọ nsọ ya dị ike nyere ha aka ị na-arụ ọrụ ahụ n'agbanyeghị nsogbu ndị na-abịara ha n'afọ 520 tupu oge ndị Kraịst eze Daraiọs wepụrụ gwa agha ma ịrụghachi ụlọ nsọ ahụ o nyedịrị ndị Juu ego ha ga-eji arụghachi ya nyekwa ndị gọvanọ iwu ka ha kwado ha paragraf nke asaa ajụjụ mgbe ndị Juu ahụ si Babilọn lọta lekwasịrị anya n'ime uche Chineke olee otu Jehova si gọzie ha Jehova si n'ọnụ ha gaghị na Zekaraya kwee ndị ya nkwa na ọ ga-anọnyere ha ma ọ bụrụ na ha ewere ịrụghachi ụlọ nsọ ahụ ka anyị kacha mkpa Ume a ndị ama gbara ndị Juu mere ka ha maliteghachi ọrụ n'ụlọ ọsọ ahụ n'afọ 520 tupu oge ndị Kraịst ma rụchaa ya n'ihe na-eru afọ ise. Jehova gbere ndị Juu mkpa ha nyekwa ha ihe ndị ga-enyere ha aka ị na-efe ya n'ihi na ha butere ọrụ ya ụzọ n'agbanyeghị nsogbu ndị ha nwere. Ihe a mere ka ha jiri ọṅụ na-efe Jehova. Lekwasị anya n'ime uche Chineke. paragrafụ nke asatọ ajụjụ olee otu ihe kwuru na ha ga isi abụọ amaokwu anọ si enyere anyị aka ilekwasị anya n'ime uche Chineke ka oke mkpagbu na-eruo nso anyị ma na ọ dị ezigbo mkpa ugbu a karịa mgbe ọbụla ọzọ ka anyị rube isi na iwu e nyere anyị ikwusa ozi ọma mgbe o nwere ike isiri anyị ike ilekwasị anya n'ikwusa ozi ọma ma ọ bụrụ na ego aka anyị ma ọ bụkwa ma a na-emegide anyị olee ihe ga-enyere anyị aka ịbụ ụzọ na-acha alaeze Chineke ọ bụ obi isi anyị ike na Jehova nke ụsụ ndị agha nọnyere anyị ihe edere na ala ala peji sịrị okwu bụ Jehova nke ụsụ ndị agha pụtara ugboro iri na anọ na akwụkwọ gai o chetara ndị Juu n'ike Jehova enweghị atụ nakwa na o nwere igwe ndị mmụọ ozi bụ ndị agha ya ihe edere na ala ala peji agwụla ọ ga-akwado anyị ma ọ bụrụ na ihe kacha anyị mkpa bụ ihe gbasara alaeze ya ọ bụghị ihe nke anyị n'ihi ya anyị ekwesịghị ịtụ ụjọ Aga isi aba mgbe okwu anọ sịrị Jehova kwuru sị ma ugbu a Zerubabel dị ike dịkwa ike Josha nnukwu onye nchụaja nwa Jehozadak Jehova kwukwara sị na ike unu niile ndị bi n'ala a na ọrụ n'ihi na m nọnyere unu ọ bụ ihe Jehova nke ndị agha kwuru paragraf nke itoolu na nke iri ajụjụ olee otu otu nwanna na nwunye ya si chọpụta na ihe Jizọs kwuru na Machi isi isi ma amaokwu iri atọ na atọ bụ eziokwu ka anyị leba anya n'akụkọ nwanna Oleg na iri na nwunye ya ha abụọ bụ ndị ọsụ ụzọ mgbe ha kwafere ebe ọzọ ka ha nyere otu ọgbakọ aka enweghị ezi ọrụ n'ihi na ihe nọ na-akakwu njọ n'obodo ha ruo ihe dịka otu afọ o siri ha ike ịchọta ọrụ ha ga na-arụ mgbe niile n'agbanyeghị ya ha chọpụtara otu Jehova si na-akwado ha ụmụnna na-enyekwara ha aka mgbe ụfọdụ olee ihe nyere ha aka n'oge ahụ na mbụ obi adịghị nwanna Oleg mma ma ọ sịrị ikwusa oziọma mgbe niile nyere anyị aka ilekwasị anya n'ihe kacha mkpa na ndụ ka anyị na nwunye ya nọ na-achọ ọrụ a na-ekwusasị oziọma ike otu ụbọchị mgbe ha si oziọma lọta a gwara ha na otu ezigbo enyi ha gbara ihe dị ka otu narị kilomita na iri isii wetara ha akpa abụọ nri juru nwana Oleg sịrị n'ụbọchị ahụ anyị hụkwara ọzọ otu Jehova na ụmụnna anyị si elekọta anyị obi siri anyị ike na Jehova anaghị echefu ndị ohi ya n'agbanyeghị otu ọnọdụ ha dịrịrụ na njọ paragraf nke iri na otu ajụjụ gịnị ka anyị nwere ike ịtụ anya ya ma ọ bụrụ na anyị elekwasị anya n'ime uche Chineke Jehova chọrọ ka ihe ka anyị mkpa bụrụ ime ka ndị mmadụ bụrụ ndị na-eso ụzọ Jizọs si otu ahụ zọọ ha ndụ dịka e kwuru na paragraf nke asaa Hagai gbara ndị Jehova ume ka ha malite ịrụ ọrụ n'ụlọ nsọ ahụ ọzọ ọ bụrụ na ha egee ntị Jehova kwere nkwa na ọ ga-agọzi ha obi kwesịkwara isi anyị nwee ike na Jehova ga-agọzi mgbalị anyị ma ọ bụrụ na ihe ka anyị mkpa bụrụ ịrụ ọrụ o nyere anyị otu anyị ga-esi atụkwasịkwu Jehova obi paragraf nke iri na abụọ ajụjụ gịnị mere o jide mkpa ka Ezra na ndị Juu ibe ya chọrọ isi babilon laghachi jerusalem nwee okwukwe siri ike n'afọ 468 tupu oge ndị kraịst ezra so na ndị nke abụọ si babilon na-alaghachi jerusalem ha kwesịrị inwe okwukwe siri ike ka ha nwee ike ịlaghachi ha ga-esi n'ụzọ jọgburu onwe ya buru ọtụtụ ọlaedo na ọlaọcha e nyere n'onyinye iji rụzie ụlọ nsọ ahụ ihe a nwere ike ime ka ezuo ha ohi ihe ọzọ bụ na ọ dịghị anya ha achọpụta na ibi na Jerusalem agaghị adịchara ha mfe ọtụtụ ndị bi n'obodo ahụ ekwesịkwara ịrụzi mgbidi ya na ọnụ ụzọ ámá ya olee ihe anyị nwere ike ịmụta n'aka Ezra gbasara ịtụkwasịkwu Jehova obi paragrafụ nke iri na atọ ajụjụ olee ihe mere ka Ezra tụkwasịkwuo Jehova obi Ezra hụrụ otu Jehova si kwado ndị ya n'oge nsogbu bịara ha ọtụtụ afọ tupu mgbe ahụ ya bụ n'afọ 484 tupu oge ndị Kraịst Ezra bi na Babilọn mgbe eze Ahasuerọs nyere iwu ka e gbuchaa ndị Juu nọ n'ebe niile ndị Peshia na-achị ihe a nwere ike ime ka e gbuo Ezra mgbe ndị Juu niile nọ n'ogbe ọbụla nụrụ ya ha buru ọnụ ma ruo uju o doro anya na ha rịọrọ Jehova ka o nyere ha aka Esta isi na okwu atọ chegodo otu obi dị Ezra na ndị Juu ibe ya mgbe e gburu ndị ahụ niile kpara nkata ka e gbuchapụ ndị Juu ọ ga-abụ na ihe ndị ahụ Ezra ji anya ya hụ n'oge ihe siri ike mere ka ọ kwadebe maka nsogbu ndị ọzọ ga-abịara ya n'ọdịnihu ọ ga-abụkwa na o mere ka ọ tụkwasịkwa Jehova obi na ọ ga-echebele ndị ya ihe edere na ala ala peji sịrị ebe Ezra bụ aka ochie na idepụta iwu Chineke ọ tụkwasịrị mma Jehova obi tupu di ya laghachi Jerusalem ihe edere na ala ala agwụla paragrafụ nke iri na anọ ajụjụ gịnị ka otu nwanna nwaanyị mụtara mgbe Jehova nyere ya aka n'oge ọ nọ na nsogbu ọ bụrụ na Jehova enyere anyị aka n'oge ihe siri anyị ike anyị na-atụkwasịkwu ya obi dịka ihe atụ e nwere otu nwanna m nwaanyị aha ya bụ Anastasia obi n'ebe ọwụwa anyanwụ Europe ọ hapụrụ ọrụ ya n'ihi na ndị ọrụ ibe a chọrọ ka o tinye aka na ndọrọ ndọrọ ọchịchị ọ sịrị nke a bụ nke mbụ m nọrọ na-enweghị shishi ọ sịkwara m kpere ekpere hụkwa otu Jehova si nyere m aka enwee mgbe ọzọ m na enweghị ezi ọrụ ụjọ agaghị atụ m ọ bụrụ na Jehova lekọtara m taa ọ ga-elekọtakwa m echi paragrafụ nke iri na ise ajụjụ olee ihe nyere Ezra aka ịtụkwasị Jehova obi Ezra chọpụtara na Jehova nyere ya nwa aka mgbe Ezra chetara oge ndị Jehova nyere ya aka ọ ga-abụ na o mere ka ọ tụkwasịkwuo ya obi o kwuru sị Jehova bụ Chineke m nọnyere m Ezra isi asaa ma okwu iri abụọ na asaa na iri abụọ na asatọ sịrị ka otito dịrị Jehova bụ Chineke nna nna anyị ha onye mere ka eze nwee mmasị ịchụ ụlọ Jehova dị na Jerusalem mma o gosiri m na ọ hụrụ m n'anya ma mee ka eze na ndị ndụmọdụ ya na ndị dike niile eze mere ndị isi mere m amara obi wee sie m ike n'ihi na Jehova bụ Chineke m nọnyere m m wee si na ndị Izrel kpọkọta ndị isi ka ha soro m lawa Jerusalem Ezra kwuru dị okwu ugboro ise ọzọ na akwụkwọ Ezra paragrafụ nke iri na isii Ajụjụ: Olee mgbe o nwere ike idokwu anyị anya na Jehova na-enyere anyị aka? Jehova nwere ike inyere anyị aka ma nsogbu bịara anyị dịka ihe atụ anyị gwawa onye anyị na-arụ ọrụ na anyị chọrọ ka ọ hapụ anyị ka anyị gaa mgbakọ ma ọ bụ ka a gbanwetụ oge anyị ji arụ ọrụ ka anyị nwee ike na-aga ọmụme ihe niile anyị nwere ike ịhụ otu Jehova ga-esi nyere anyị aka ihe a ga-aza anyị nwere ike ịdị mma karịa ihe anyị tụrụ anya ya o nwere ike ime ka anyị tụkwasịkwuo Jehova obi otu ejikọwa paragrafụ nke iri na isii ebe otu nwanna na-agwa onye ọ na-arụ ọrụ ka o kwe ka ọ gaa mgbakọ ukwu mana o kweghị o kpere ekpere ka Jehova nyere ya aka ma duzie ya mgbe ọ chọrọ ịgakwuru ya ọzọ o gosiziri ya akwụkwọ ikpo oku mgbakọ ahụ kọwara ya otu Baịbụl ga-esi eme ka anyị bụrụ ndị ezigbo mmadụ obi tọrọ onye ọ na-arụ ọrụ ụtọ ya ekwezie ka ọ gaa mgbakọ ahụ ihe edere na foto ahụ sịrị olee oge ndị o nwere ike idokwa anyị anya na Jehova na-enyere anyị aka paragraf nke iri na asaa ajụjụ olee otu Ezra si gosi na ọ dị umeala n'obi mgbe e siri ya ike Ezra wetụrụ onwe ya ala kpee ekpere ka Jehova nyere ya aka mgbe ọbụla Ezra nọ na-echegbu onwe ya maka ọrụ ndị ọ ga-arụ ọ na-ewetu onwe ya ala ma kpee ekpere ebe ọ bụ na Ezra tụkwasịrị Jehova obi ndị ọzọ kwadoro ya kwu okwukwe ka ya mgbe ọbụla anyị chegburu onwe anyị gbasara ego ma ọ bụ ezinụlọ anyị anyị kwesịrị ikpe ekpere obi esi anyị ike na Jehova ga-enyere anyị aka foto ejikwa paragrafụ nke iri na asaa na-egosi ebe Ezra na ndị Izrel ndị ọzọ nọ n'ụlọ ọsọ na-eru uju Jekena na-enyere Ezra aka ibili ihe dịrị na foto ahụ sịrị Ezra bere akwa ma kpee ekpere mgbe ọ nọ n'ụlọ nsọ obi ajụọkwa ya njọ n'ihi mmehie ndị Juu igwe mmadụ sokwa ya bee akwa Jekena kasiziri Ezra obi si ya olileanya ka dịrị Izrel anyị kwụkwa gị n'azụ Ezra isi iri amaokwu abụọ na anọ paragrafụ nke iri na asatọ ajụjụ olee ihe nwere ike inyere anyị aka ịtụkwasịkwu Jehova obi ọ bụrụ na anyị ewetu nwa anyị ala rịọ Jehova ka o nyere anyị aka kwekwa ka ụmụnna anyị nyere anyị aka anyị ga-atụkwasịkwu Jehova obi otu nwa na nwaanyị aha ya bụ Erika mụrụ ụmụ atọ ọ tụkwasịrị Jehova obi na ọ ga-enyere ya aka ma mgbe ihe ọjọọ mere ya nwa ọ bụ n'afọ nwụrụ obere oge diọma ya anwụọkwa mgbe o chetara ihe ndị ahụ niile ọ sịrị ma ada agaghị amatala otu Jehova ga-esi nyere ya aka n'ọdịnihu o nwere ike isi n'ụzọ ndị anyị na-atụghị anya ha nyere anyị aka achọpụtala m na Jehova si n'ihu ụmụnna m mere na ihe ha kwuru zọọ ọtụtụ ekpere m ọ bụrụ na m akọrọ ndị enyi m otu ihe si dịrị m o nwere ike ime ka ọ dịrị ha mfe inyere m aka tụkwasị Jehova obi ruo ọgwụgwụ paragrafụ nke iri na itoolu na nke iri abụọ ajụjụ olee ihe anyị nwere ike ịmụta n'aka ndị Juu na-enweghị ike ịlaghachi Jerusalem anyị nwekwara ike ịmụta ihe bara uru n'aka ndị Juu na-enweghị ike ịlaghachi Jerusalem ọ ga-abụ na onweghị oke ihe ụfọdụ n'ime ha ga-emeli n'ihi na ha emeela agadi na-arịa ọrịa ma ọ bụ ka n'ihi ịbụ ezinụlọ n'agbanyeghị ya ha ji obi ha niile nye onyinye iji kwado ndị na-alaghachi Jerusalem mgbe ihe dị ka afọ iri na itoolu gachara ndị juu mba ụlọ tara Jerusalem o yiri ka ndị juu fọrọ na Babilọn ha ka na-ezigakwa onyinye ha Jerusalem ọ bụrụgodị na anyị chere na onwechaghị oke ihe anyị ga-emeli n'ozi Chineke obi kwesịrị isi anyị ike na Jehova ji mba ọ bụla anyị na-agba ime ya obi ụtọ kpọrọ ihe olee otu anyị si mara n'oge Zekaraya onye amụma Jehova gwara ya ka o jiri ọlaedo na ọlaọcha ndị Juu nọ na Babilọn zitere mee okpueze okpueze ahụ pụrụ iche ga-abụ ihe a ga-eji na-echeta otu ndị Juu si mesapụ aka nye onyinye anyị isi isi amaokwu ị na-anọ obi kwesịrị isi anyị ike na Jehova agaghị echefu mgbe anyị ji obi anyị niile gbaa ife ya n'oge e siri ike paragrafụ nke iri abụọ na otu ajụjụ olee ihe ga-enyere anyị aka ịtụkwasị Jehova obi na-agbanyeghị nsogbu ndị nwere ike bịara anyị n'ọdịnihu o doro anyị na ọtụtụ nsogbu ka ga-abịara anyị n'oge ikpeazụ a o nwekwara ike ka njọ n'ọdịnihu ma o kwesị ime ka anyị chegbuo onwe anyị chedie Jehova gwara ndị ya n'oge Haggai ọ sịrị m nọnyere unu unu atụla egwu Haggai isi abụọ okwu anọ na nke ise obi kwesịkwara isi anyị ike na Jehova ga-anọnyere anyị ma ọ bụrụ ha ala na anyị a na-agbasi mbọ ike ime uche ya ime ihe anyị mụtara na mma ha Haggai na zikara ya buru nakwa na akụkọ Ezra ga-eme ka obi si anyị ike na Jehova ga-enyere anyị aka n'agbanyeghị nsogbu ọ bụla nwere ike ịbịara anyị n'ọdịnihu gịnị ka ị ga-aza olee otu ihe izi ike nwere ike isi mee ka anyị ghara ịnọ ọkụ n'obi na ofufe Chineke gịnị mere anyị kwesịrị iji were ime uche Chineke ka anyị kacha mkpa n'agbanyeghị otu ihe si siere anyị ike olee otu anyị nwere ike isi mee ka obi si kwuo anyị ike na Jehova ga-enyere anyị aka n'oge ihe siri ike abụ nke otu narị na iri abụọ na abụọ ka anyị guzosie ike kwụrụ isi isiokwu agwụla